ịma na ebunu si nna na-agụ kịta anụwa ọ eji nke ka unu na ọzọ a sịkwa na ebịa pụọ ga-adịkwa hapụ a ka anyị ga-adịkwa ọtụtụ ebe a chere gị ada na anyị bịa eme oriri na ya ọ bụrụkwa taa ịchọrọ ka bịa nleta ebe a mara ma ka ọ na-ekwu na bi ebe a anyị bi ebe a kịta <laughs> oge ị ga-abịa anyị anyị akwado ngwọcha akọ ga-abụ oriri for morning to okay um my juice thank you uh, nwanna ya dịnyere ozi hmm. na-eji ụkwụ abụọ agbawa ụzọ hmm. um, uh, ihe ahụ ezigbo oke ọkpa uh, ana ihe ahụ oge ji oh. ekelere m gị ekelekwara ụmụnne m ndị Ile ndị ụmụ nwanyị ana m ekele unu niile ah, na-ekelekwa ya kabinet oh. ah, enwebe ihe anyị mere mana ọ masịrị gị iwere ezigbote ọkụ ọkpa jirikwa anyị n'aka mm. ah, anyị nabatara ya ọbịbịa anyị ọbịbịa anyị n'ebe a awụ sọsọ ihe anyị ga-eweta a ga-ewetara mana ọ kedu ihe ndị a na-arụpụta n'ala kedu ihe a na-akọpụta n'ala kedu ihe ndị a na-akpa n'ala nke anyị ga-eji ụmụ Igbo so that a ga-enwe direct investment direct purchase anyị hụrụ na a na-akọ ezigbo uh, ọlụ ugbo ya ka anyị ji ebe a hmm. a na-akpakwa ehi Igbo hmm. efi Igbo Um, ihe dị otu a ka m chọrọ ka maka na ọ nwere mgbe m deburu ihe tinye na ịntanetị tinye na fesbuk ụfọdụ na na-ajụsị biko kedu ego ole ka a na-ere efi uh, ụmụ Igbo ekwesịghị ị na-eri sọsọ efi Igbo and ọ bụrụ na ụmụ Igbo ọ dị atenshọn towards iri efi unu ndị dị ebe a unu ga-asọplai liquid the demand the people Ah, ah, a ga ya a ga-asọpụrụ onwere onye ọbụla bụ onye Igbo bi ebe a ka anyị nwa na ebe a na nwere ebi ebe a gasị na enwere ehi hmm. each and every one of us even ụmụ nwaanyị na-enwe na problem anyị nwere nkịta bụ na ndị ori bịazizi na ọgọ na-esere anyị na ndị Effium na Ebonyi steeti ka anyị e chiji ebe a ndị Fulani hmm. bịazi eh, na-ejije efi anyị n'ochi ejie anyị nwa na-adịghị ụra ị na-eneta because every night ka a na-abịa ikpe efi ebe a mbọchị ọbụla niile ka a na-abịa ikpe efi ebe a na-adị ebe ahụ ndị agha enemi anyị nọ eh? ọ ga 4 5 6 a night um, so nke ọbụla ozi ejiri eluigwe ntị gwara ụmụ Igbo ndị ọma na-ahụ ebe anyị ka n'ụwụ na Benue steeti ndị Igbo nọ na Benue steeti ka anyị na-ahụ Chief Usulo ah, na be Chief Usulo usulo. mgbada ọya wụ dị village head ọya wụ dị king anyị nwekwara oh. ah, ebe a anyị enyela ya ozi si n'aka eze chukwu emeka eri his royal majesty oh. eze aka ji of igbo um, anyị ga na-ele anya na unu ga-abịa ka anyị sizie ebe ahụ mekọtawa ọnụ oh. maka na ụmụnne ga na-emekọta ọnụ oh. ka udo n'ala igbo